Igwe m ihe ngide bụrụ onye eze zave bụ makalendeza kweduredu sheik kwebu ndeshigbo mazi kwe megazi jenwe kwebu nwere nwedikwa ọbụla bịa akwa agba fes maka eze budo ọdụ igwe dureduleza ndị ezata gbajadela asịlikwa ọbụla kweje onye bụkwa ihe ngide bụrụ onye eze anyị eza banyị ekwa mbụ nwafọ julet ekenshibezanot e emetan kawaruna gegde jem wakak ntano bokak be lot ba igbalikle wanye jishokpoko eze kona arulekwe kono yon anya ja woj bi gba anya bi e ahụ ọzọ ya ayu bi eme ọzọ anya megeji ọkwa anya bi eke ya gegide enwe enyu enyu no abịa ebido ememe me oke akụ abịa eshie ndị bịa jele ilu bịa bụ bịa bụ nguji arịlekwa nguji arịlekwa kono ya na ya bịa ogide abịa atụsha ọjị ele ụtarụ nọ ya n'ulekonu bịa nọdụ nwụ ha nwụhụ ndị kweri ya kwemegejekwa ya bịa eshia bịa ekeshiele ogbodu emegile okeshigele ogbodu kwụ onwe ma. ajaghịzi akụntegọrọ kpọkọtọnwokwe mọkụ na kaje krismas ọt nwa egrima bịara ụkwada kwaghịlekwa hụnokwe etuwe krismas ọkwe kpafụsharị bụkụ na jega mbụ go new year maka ọ new year bụ ọbụsha mana na kaje new year nke ndu mbekee ụtọ anya mmefule ha mgbakọ na-atajọka ejigoto anyị bie mma ọjọọ na omekwelili anyị begide amara onwu n'ele nwuni ta ọkwụ talatajebu elu kwabịa alata anya bịa mara onwe anyị mgbakọ n'ụlọ emeje owota judu ya wota ga mmiri wota ịkwụla enyi igwe niile bikwe duru ebe owota je mgbakọ na ya anyị efukwa na ekodeji ka ọ kwala ka ekodure aftara anyị ndị mbụ kụnụba ka gị jisi eshi ndị bịa aka kata ụtọ abịa gị wote ụkwụ ekpiri gịdazụ shie ya gị wote ụkwa iwote ashi yi megiji niile ya tọ anya eri ekatanya ụtọ efukọna ya noyon efukọna ya noyon ya bụrụ ya bụ abụja akwa gbururu ya ya kọbụ ekele